igbo ndị ọma ekene m unu aha m bụ nwaadị ihe mere mma nke onye chiri ya zere asị m ka ụbọchị taa mara anyị niile mma ise ụbọchị taa nsị ka ncheta ọtụtụ egwu ndị nne na nna anyị ji agụgụ ụmụaka mgbe anyị pere mpe hmm, echetara m mgbe a mụrụ nwanne m nke obere hmm, aga m akọkwara unu ya bụ ihe mgbe ahụ a na-abụ nna anyị jee nwee ihe dị ka ahịa ọsị anyị gụgụọ ya akwa nwanne m nwaanyị na-ebe akwa onye a maara ebe akwa mhm, ọ ma ebe akwa mana ịmago mgbe anyị niile pere mpe ine ya ka o si wee pee mpe obi amakwadị gị iti ya ihe ma ọ bụ mesie ya ihe ike ghọtago mhm. ọtụtụ ego ka anyị na-agụ mmụtacha n'aka mma nnukwu mgbe ahụ anyị ji agụgọ ee eh, m ji agụgọ ya akwa egwu ahụ ka m chọrọ ịgụrụ gị taa ka anyị bido nke mbụ bụ mm, onye tiri nwa na-ebe akwa egbe tiri nwa na akwa weta nzuzo weta ose weta amara ndị lele ofe ka ụmụnnụnụ lachaa ya wele otiti kpegbuo ya egbe ndo egbe ọzọ egbe ndo <laughs> ọ dị mma o nwekwara ọzọ anyị na-agụ mgbe ahụ nwannunu nnụnụ were isi kwe m ekene ekeneọma ọma kwe m ọma ọma na ikoro kwe m ikoro ọbịa kwe m ọbịa ọbịa nwambe kwe m mbe mbe efiri kwe m efiri efiri asụdo kwe m asụdo asụdo opi kwe m opi opi n'ụgbọ kwe m ụgbọ ụgbọ na amị kwe m amị amị kwerele ya osimaimai jelof nna site mmiri ọkụ nne site mmiri ọkụ ke wee gbawa ngwere n'isi n'isi na nwunye kwere ekem kwa ekem ọ tara ọkpụkpụ chingom na nke polis <laughs> ịba eh, e eche ihe ndị a niile nna dị na sị kedu ihe ihe egwu ndị a mini maka na mụ ha amazịa ịnọrọ na-eche ijikọ egwu ndị ahụ niile ọnụ ka o nwee ihe ọ pụtara gị ịma nghọtacha ya so echere ihe obi <laughs> echere ihe ọ pụtara ihe ọ pụtara adịghị mkpa kama na ihe kacha dịrị mkpa bụ na nwatakịrị na-agụrụ egwu ahụ mechiri ọnụ na ọ kwụsịrị ịba akwa o nwere mgbe anyị e bidoro gawa ụlọ akwụkwọ abịa kụzioro anyị egwu a n'ụzọ ọzọ asị ọ nwa nnụnụ were isi kwem ekene nwa nnụnụ kwe nke mụ na-ekwe nwa nnụnụ kedu ihe ị na-ekwe nwa nnụnụ kwe kwe kwe nwa nnụnụ kwe <laughs> ọ dị mma jee na kọment sekshọn jee n'akara itinye okwu gaa n'akara itinye okwu gwa m nke gị nwa chetara nke iji wee gụgọ nwanne gị akwa nke iji wee gụgọ nwa gị akwa mgbe ị na-eto ka ọ dị mgbe ọzọ mana aga m anọ n'akara itinye okwu ka m mara ihe gị nwa were ikwu ihe chere na egwu a agụtara m ya nke ọma ichena agụtara ya otu a ka esi agụ ya otu a ka gị nwa si agụ ya na be nke gị ka o nwere egwu ndị ọzọ iji agụgọ nwa gị akwa ngwara nọrọkwa ọfụma o